américain avant de... anyị igbo mara mma ọnọdụ ugbo mara mma bifo ebraham jizọs okonu na-egwu anyị akụbago ogirisi igbo mara mma na igbo ọnụ ma okwu ama ka isi kwado pamaro ka isi kwado ụkwụ tọrọ na mba batazie n'igbo ka idozi obodo ọma o ebuka obi abatago na igbo ngọba na akwụ n'ọkụ inosi moto ibn mara mma akụ ya ma ntọ na mba ụmụ igbo mgbe abataba okorobịa oyibo ị na-abatakwa ụlọ ekeresimesi erube ekpere ị na ịchụta ego na ni na ị na o oyibo ị na-abatakwa Keresimesi ekeresimesi erube ekpere ị na ịchụta ego na mba na ị na o ụlọ oyibo ị na-abatakwa ụlọ igbo o igbo o ụmụ igbo niile ịma na anyị o na n'azụ na mba na ife na-eme n'abalị mana ọ dị igbo ebe siri ike n'ụwa na ndị igbo na-ejekwa eje igbo bụ enyi o anyị bụ enyi o anyị bụ enyi o ebe ifu m onye igbo ịbụzie fụkpọzie m onye igbo ana m emezi ife ike ah. ana m eruzi ebe ike ah. mana m nwere ego n'elu Igbo nwere ụmụ nwanyị ọma Igbo amaka Igbo Igbo Ana Igbo mara mma ọnọdụ Igbo mara mma ifebraha jizọs ọkọnụ na egwu anyị akụbago okirisi igbo mara mma na igbo ọnụ ma esibe okwu ama ka isi kwado pamarọ ka isi kwado ụkwụ tọrọ na mba batazie na igbo ka anyị dozie obodo ọma o korobi oyibo ị na-abatakwa ụlọ o keresimesi erube ekwe na ị na-abatakwa ụlọ o ịchụta ego na mba niile enwe na-ewenakwa ụlọ o korobi oyibo ị na-abatakwa ụlọ o keresimesi erube ekwe na ị na-abatakwa ụlọ ego na mba niile enwenakwa ụlọ orobi oyibo na-abatakwa ụlọ